ụmụnne m ndewono ka anyị fụkwa na unu anyị na-apụtakwa ọfụma na unu ma na kapịnta kpọfie ntu ọbụlụ staịl <laughs> ụmụnne m ndị igbo ibe m eke n'ọnwa nụ a sị m ya adịkwala unu mma tata ya adịkwala unu mma tata bekee <laughs> kedu ka anyị dị ama na anyị niile dị na mma ama m na tata bụ eke ketala anyị ifeọma chelụkwanụ ka amala ndị na-adachi m n'anya ndị ndị ndị na-abịakwa ikpule anyị aja fakpole aja fa aje n'azụ ụlọ <laughs> tata bụ dị egwu ụmụnne m tata ga-adị egwu maka gịnị tata ka m ga-agba ọtọ gbaala unu onwe m ọtọ ọkwụ na afụgie tata ka egwu ga-arọ ndị nkata ike tata ka egwu ga-arọ ndị nkata ike mgbede ọma nwanne nwoke anyị enwere ife a na-akpọ good evening anyị amara ife bụ good evening mgbede ọma aṅụli ugbosi eke <laughs> <laughs> mgbede ọma <laughs> ụmụnne m ụmụ igbo ibe matabikwuelu atabikwelu na ọnụ <laughs> m elu unu ile ama to see you ọ na-agazikwa ife niile na-eme n'izu n'izu n'izu anụmaha si hei chukwu nyekwuo m ike nyekwuo m ike ka m fụ ụmụnne m ka ndị aghachi nafa na mmiri maka na ama m na anyị ncha na-enekwu n'anya nnọkọ anyị anyị ga-anọkọ afụkam unu n'anya daalụ nụrụ nne mgbe m bidoro ije a ee eh, amarọkwa m na unu ga-asa aka etu a wee nabata m mgbe m bidoro ije amarọkwa m na unu ga-anabata m anụ m ebunyekwa unu kpa ekene nke dị iche maka na unu ma na-echiche mkpụrụ obi m bụ ife m bịa na-akọwa echiche mkpụrụ obi m ka m na-akọwa ọkwụ na-aghọtago ọ bụrụ na ọ bụ amarọ m ebe ọ ga-aga amarọ m onwe ndị ga-ekweta amarọ m onwe ndị ga-akụ m ọkpọ amarọ m onwe ndị ya eru m ife dị iche iche mana asị m nwanne m obele nwanne m bụ chinelo ekene dịlu chinelo chinelo na-asị ka m kwuchikwa n'anya ụmụnne m na unu ewe n'iwe na ụmụ ife a na-efekasị n'anya m nwanne m bụ chinelo na-asị m ngọọ biko ịmalife ya agwa ndị igbo na agwa bafanafa na-eche ịmalife ya agwa ndị igbo gwaba fanafa na-eche nne m nwaanyị ụkalikwala ruo nne m obi jele ọ na-agwakwa m arọ onwego akwụkwọ nde nna akarụ pọblish so m na akọlụfa mụ na fa na-eme fasị mụ na-agwa na ya ife ndị a na-agwa na ụmụnne ya ife ndị a ewee lue n'ikpeazụ akwado m akwado maka na m abụ m analog amarọ m ka esi eme ma laif streaming nwa ma nke nwa nke nwa olue ofu ụbọchị nọlụkwa na palọ m pịkwuo ofu ife aka bido kwuba okwu unu wee were obi aṅụli wee nabata m ana m ekene unu ruo nne unu bụ ụmụ igbo onwero ndị dịka unu onwero ndị dịka unu onwero ndị dịka unu ofu ọkpụkpụ ofu ọbala ofu anụ arụ ofu ife ka anyị bụ mmili bulu ma o bulu unu mmili bulu na o bulu maka na ogidigidi bụ eze ofu osisi adịghị eme ọfịa mgbe e sinye adịkwala unu mma mgbe alụnụ m na anụmahịa ife a na-akpọ he fiva stoma abata n'ara n'obodo a ife niile echenji ya kama mmadụ ya na-egoli na-asị na anwụ na-achị ya obidokwa ya bọọ ya ọzọ unu fụ tata na nnọ na mkpuke na kpuke ka m nọ wee bido okwu nke taa mana m esiri olu na ofe onugbu nke nke na-asụ nri akpụ ee ife kpatali ha bụ na ọ nwere ife ọzọ mma esi anyị eje n'ezi si nke a ya ka m jisi unu gbaa mbọ bịa tata maka tata ka mma ama ndị kweta na ndị na-ekwetarọ maka tata ka ka ka ga-agba n'iru efi ụmụnne m tata ka ife niile ezoro ezo ga-apụta ife ife ọ ga-eji pụta ife bụ na ụdị mmadụ mbụ abụrọ m mmadụ na-asị asị abụ m nwaanyị ga-abụ mụ na gị na-emekọ njefu nwoke ọzọ agwa gị nna emụ na nwoke ọzọ dị ọ bụrụ na ịchọọ ịchọọ ego gaba ịchọla abụrọ m onye na etu o si m n'obi ka ị ga-esi nwa ya etu o si dịlụ m ka ị ga-esi fụa maka na m amarọ asị asị anyị anọlugo kịta ọnwa ịnọ wee na-elu ọnwa ịnọ anyị ji wee na-enwe mmekọ m wee sị ka m welu tata gwakwa unu onye unu na ya na-eme ọ ga-abụ ndị na-ekwetarọ ka fawelu gboo chọọ ụgbọ ọzọ fa ga-aba maka na m abụrụ mmadụ na-edufu mmadụ ibie ya bụ na ị ga-ama m malụ m malụ na ị chọrọ mmekọ m na anyị wee na-aga tata ka mụ bụ nwa asị na bụ nwa oru chọpụta na ya bụ eze tata ka m na-ana tata ka m na-ana igbo kpọmkwem a na-akwọ m 1995 ka ijem abido m wee bụrụ nwa igbo bulu anya n'isi mana tata ka m ka nzikọ unu na a na-ekwu ekwu a na-eme eme maka na amara echi ife njisi na na amara echi bụ anyị si etu a m ga-esi na-eme ife na-eme ife mgbe oge ga-elue anyị amalụ mgbe ụgha batalị ya maka na ofu nwoke ogidi isilo onye ghọba ya onye ghọba sigwu ya na mgbe onye ghọba na oyibo gwara na ya ghọbago gịnị ka m ji tụọ ịnụ a ọ bụụ na m welụ tata ziku na ife bụ ada anwa anwa echi nwa bekee gogbue m unu ga unu ga-ama maka na echi a nwa bekee gogbue m unu ya afụ n'onu m ya adaghalị ife niile m kwuo mma nkwụkwazịa ya tata ka m dabịa ịṅụlu unu iyi tata mgbe taa na-eji aga enwere m 500,000 eh, people na-efolo m na Facebook enwee ike mgbe taa ejigo ọ bụrụ onye ụfọdụ mma adị hapi ma ọ bụrụ so onye ụfọdụ at least amalụ na ofu ịbụ aka dị gịnị ka m na-akọwa maka ya mmadụ ofu isi ka m bụ ofu nwa ka m bụ ofu onye igbo ka m bụ tata ka m na-ebute elu na akwụkwọ nsọ bụ akwụkwọ ụgha tata akwụkwọ a tata akwụkwọ a ọ na-agba ọkụ tata akwụkwọ a n'iru unu ka ọ na-agba ọkụ ife m ji agbụ ya ọkụ bụ asịrọkwa m onye ọbụla ji ebulu nke ịgba ọkụ ife dị n'ụwa bụ na etozu ife niile etozu a na-etozu ife niile etozu 1994 ọ ga-abụ m ezigbo onye ụka na-afụ vision na-asụ in tongues mmadụ si m gbaa akwụkwọ m ọkụ ọ ya gba m ghalị maka mbute nri before nlie bless this food in Jesus name amen nlọ ajọ nlọ akast bam fire of holy ghost fire of holy ghost ban ban fire fire na-eficha ụlọ anụmagụ ukwe dị iche iche a na-akọ ọ ga-afụ isi m wepụ ife a dị m n'isi kedu ife m eji wee tie iche ya so mgbe ofu ume itụlụ ofu nwatakịrị 1995 si m na ya bụrụ onye ụka owute m na mgbada afọ wute m na mgbada afọ wute m na mgbada afọ wute m na mgbada afọ nsị ọ bụrụ na nwatakịrị a mee bụrụ ụdị mmadụ a kedụzi kedụ na-abụ n'imi eghe oghe ya bụ n'imi eghe oghe aghọtara m akwụkwọ a onye ojii ọbụla ma onye ojii igbo ma onye ojii eh, yoruba ma onye ojii afrịka ebe ọbụla isi bịa akwụkwọ abụrụ maka gị akwụkwọ abụrụ maka gị abịarọ m ebe a isilu na asị asịkwanụ m gị sobe m kama na ezugo m ime ife m na-akwado ime taa ka igbo wee mara onye fa na emekọ ka igbo wee mara onye fana fa na-emekọ ya bụ na echi m bịakwasị gị biko gị bido ka ịgụbịa ịya ama na ụgha aba gị ara m ekwue ka m wee data ego adịkwanụ m eme ka ndị mmadụ wee kweta maka ndị na-asị m mba emeni ebe a ọ bụrụ na ị chọrọ ịfụ iswichi fon ọf ịpụa maka ọnya ka m ji chọọ ime tata ka ịmalụ ife onye ị na-eso ka ịmalụ ebe m na-aga maka na echi taa asị m chebe mma nji akwụkwọ a du gị ọkwa ịghọtago ya bụ ọ bụrụ na ịma n'izere m eme n'ihe ebe a ọ gị nwa ka ọ dị ịpụ ife a bụ my channel onna biko ewenye iwe maka na um, mgbosi nwaoru mata na ya bụ uru mgbosi a ka ọ na-ana ọ bịa bụli ya ngwa ka anyị bido anyị na-adọwapụ tupu anyị gụọ ife ọbụla anyị na-ekwuta ebe a ka anyị ga-ebido so anyị bido ebe a wee mesịa nka ndị fọdụzienụ bụkọwa ga-aghọtazi ife m na-akọ maka last week ebido m unu etu esi wepụ ndị oji mmụọ site n'afrịka baa ya afa site na naijiria baa ya afa site na anambra steeti anambra abụọ nwangala baa ya afa na local government baa ha afọ napụghị e, afa nna m bụ Udeze mana ọ bụ Gibson ọkwa ịghọtago afa nne m bụ Obi Ijele bụla Akụeke mana ọ bụ Kọdelia <laughs> nwanne m si n'ọla na-agwa na-akara njede kapụ nwata na-awụ arụ n'afọ n'afọ ofu mgbọsi kulie n'ụlọ mgbọsi ya ekuli ghọta ife a na-akụwali <laughs> mụ na ya bụrụ ọgbọ nke mụ na ya na-ara ya bụ mmanya ka m ji kpụọ ọkwa sị gị emekwana na mme ọ nwere ife ndị bekee na-ekwu asị don't do dis at home ruo nna mmadụ nwere onye ọbụla nwere steji ọ nọ na ya enidi ọkwa m egbu ọkụ maka agbago linya ọkụ sins kama na ife m ji chọọ onye ebu ka igbo ghọta onye fa fa na-eme ife ọkwa ịghọtago ịghọtazie ntinye ntinye ndị sọnde ibe inenenụ ịmalụ onye ị na-enene mana ọ bụrụ na m emere ya ibe inenenụ ịmara ebe m na-aga ọkwa ịghọtago ofe m ji agba adọkarị ya bụ ka ọ wee gbaa ọkụ ngwa ngwa maka na m enwere ihe ode ịghọtago ka m wee bịa mee program m chọọ ibido taalị so ife nke a bụ bụ ebe m chọọ ka ibido maka ọ narọ mụ na nwa bekee ga-abịa enyi wee echi mụ na nwa nwa juu ga-abịa enyi wee echi my photographer oge na-eme modeling or a jewish nati my best friend mụ na ndị muslim bụ enyi my friend sofi ee muslim girl anyị ga-abụ enyi wee bụ echi mana m ga-abụ enyi fa asị nwa igbo weta omenala igbo mụ na fa e wee dị na mma mma mbụ enyi fa na-eso fa n'ụzọ nke fa ụzọ nke m a na-agba ọkwa ịghọtago onye abụ ife nchọ imelu unyi tata enyi ga-agwalili ya eziokwu onye ya bụ ọkwa ifu gị enyi gwazie ya onye n'ahụ idisaidi anweta ọkwọ ka gị na ya kabụla enyi hmm, nke a gaala ife niile bụ ife nwa bekee ji eli anyị ego o nwere ofu anyị na-eme na be anyị ngwa ka anyị gakwazie n'ezi sorry na mụ na heda na anwa na ọmụ bụ god ịghọtara ya na-akọ god you god nke igbo ka god nwa bekee ka e god nke ị na-akọ maka ya eh? god nke ji n'ọlụ ehe n'ebe anyị ga-agbụ ya ọkụ chekwalo ka nzikọkwa anyị barbecue ebe anyị ga-agbụ ọkụ barbecue ka anyị ah. ga-abụ ife n'ime ọkụ ngwa ka m tizikwala unu ka anyị ga-agba ife niile ndị a ya na-aghọtara ya afụ na afụ gị nke a bụ mkpọ ọkụ bụ ife anyị bịa ịlụ tata bụ ụbọchị eke maka eke bụ ọkụ ike eke bụ ike ọkụ hmm, anyị na-agba ike ọkụ onye ọbụla nwere afa nna onye ọbụla nwere obodo obodo ọbụla nwere chifa so nke a ka anyị ga-eme taa ka anyị wee na-agakwa maka na ọ nwere ụlọ ọba mmadụ ịnọ n'ụgbọ ịghọtago ọ bụrụ na ụgbọ m bụ ụgbọ gị ịbata ọ bụrụ na ọ bụrụ ụgbọ gị abatana maka na ebe a si nwa anwụ na nwa anwụ na nwa anwụ na nwa anwụ na nwa anwụ na nwa ofu mgbọsị asị nwa anwụrụ kenele na mụ na anyị kịta ka onye ọ dị ka isi adị mma mụ na kịta ka onye ọ dị mụ na kịta ka onye ọ dị ka isi adị mma onye a na-asị na isi adịrọ m mma ịnwe ihe a na-akọ oge bụ onye ezigbo ala ji <laughs> gị na-amara ebe isi gị na-amara onye ịbụ ino <laughs> ọ gị bụ onye ezigbo ala n'anya ya this is it this is it igbo n'ala Adị igbo n'ala Ada Igbo anaala Ada Igbo anaala Ada Igbo onwe ihe dị holi n'akwụkwọ ahụ adịkwa ama ama ọ gị bụ onye igbo ka ọ dị ilu holi gị na-amara ife a na-akọ yep yep burn fire burn fire burn them burn them burn the slave master fire burn <laughs> tata ka egwu ya arọ ndị nkata ike bikos o nwee ndị chọọ iso m na fesbuk mana spesi jụrụ eju so ka ndị ala niile pụọ na my platfọm fakaro dị redi platfọm bụrụ platfọm ụmụaka ịghọtago ọ bụrụ platfọm onye ọbụla so o nwee ndị nchọ ka fa wele aka fa wepụ onwe fa were aka fa wepụ onwe fa nna ifesoghị kwuo ese na mbụ ebu ọkwọ gịnwa ka a na-azọ ndụ mana ịmarọ gị nwa ka a na-azọ ndụ mana ịmarọ gị bụ nwanne m ka a na-azọ ndụ mana ịmarọ gị ka a na-azọ ndụ mana ịmarọ mana ọnyanụ ọ bụ dị nwa ife na-emenụ ya bụrụ anya na-azọrọ ịka zogo onwe sis faya faya anyị na-agba akwụkwọ ndị ala ọkụ ọnya na-eme akwụkwọ ndị ụgha ka anyị na-agba ọkụ ọnya bụ ife anyị na-eme tata ka mụnwa bụ ngozi chukwu ka na-agba ọkụ esokwa na mme maka na mme wanyị maka na onwere onye na-akwụrụ m ụgwọ akwụkwọ onwere onye na-azụ m onwere onye mbinabie onwere onye na-akụlụ m nri enwe m onwe m ịghọtago maka ifi na nwa onwe m ya ka m ga-eji menwe ife ife dị etu a ọ bụrụ onye ọbụla ya eme nwe ụwa nwe ụwa abụọ ọnọdụ ọnọdụ na-ekwe ya ka ọ na-agba ekwe ya ka ọ na-agba ekwe ya ka ọ na-agba na-ekwe ya ka ọ na-agba achọrọ m ka unu witness aka ife niile agbapịasị akwụkwọ ụgha ị na-akpọ baịbụl ka m na-agba ọkụ akwụkwọ ụgha akwụkwọ ụgha <laughs> akwụkwọ ụgha ka m na-agba ọkụ ịpụ ya n'ọgwụgo ehe chelụkwa na obele ọ ga ya abanye n'ọgwụsigo there is God. ọgbana ọbụrụ akwụkwọ abụnụ God na somunachi <laughs> yes ngwanụ ka anyị jezie bido <laughs> <laughs> ka anyị gazie ka anyị gazie ife na ife anyị ekwu maka ya taa ịfụrụ ya na ọ gbapịasịgo ya ọ gbalịsịgo <laughs> ife ma agwasịa ndị Nnewi <laughs> ọhọbele ife yes ka anyị bazie ọnụ nke taa yes ọsọndị ọwendị oh, ọsọndị oh, ọwendị oh, ọsọndị ọwendị ọsọndị ọwendị ọsọndị ọwendị kpọtụkpọtụ agbago n'iru efi maka na m abụrọ mmadụ ụgha abụrọ m mmadụ aghụghọ e ifuga anya m na-acha mmemme maka anyị na-enwe ife a na-akpọ hay fiva obodo a nwere nke dị mma oyi na-atụ ọdịrọ mma ee sọmadị ọdịrọ mma mana a ga na-anwa ụmụnne m eke n'ọma nọ ụmụnne m ya adịkwala unu mma ndị igbo ya adịkwala unu mma ọ bụlụ na ọ na anyị ma na nwere nsogbu ọ bụrụ na eziokwu eziokwu na anyị ma na nwere nsogbu bịa na anyị ama nwe nsogbu unu afunugo mgbọsi onye na-ese gbana pụta kwuo esi he anụ m ese gbana ike agwụgo m achọ m onye ya gwọ m mba mgbọsi onye na-ese gbana mana ya na-ese gbana mgbọsi a ka ọ ga-achọba ndịrị unu afụnugo ebe ọṅụ nkwụ onwe nke anyị na-akpọ ji porosin na be anyị ọ dị ka ụwa maazị mma onye ifite ogbunike ji ebe ọbụla aka okpom ji porosin ya ọnwụcha ọ na-adaghalị unu afụnugo ọṅụ nkwụ mma na ya na-aṅụ nkwụ si hei na ike akwụ agwụghị ya na ya mana ya bụ ọṅụ nkwụ mgbọsi ọṅụ nkwụ kpọrọ nwụ ya ọṅụ nkwụ mgbọsi aka ọṅụdebere nkwụ ụmụnne m unu afụnugo onye ala gba ọtọ wee nọdụ n'afịa na-atụtụ na-atụtụ ifelesigo ole etufula etufu onwe nke nọ n'afịa ogbunike be anyị mgbe mpempe fadị fada bụa nke m dele m fada ịtọ nke m dele m na kedụzi afa nke nwaanyị ọzọ dị na o nwere ofu nwoke ọzọ a na-akpọ brabra ehe nke ndịlị m na ife ude afọ igwe ife ude afọ igwe na nke ndịlị m na brabra brabra bụ nke nwoke ee wụna mgbe nke ndịlị m anọkata ifudaf igwe asị na nke ndịlị m bụ nwa ya na brabra ma ndị a bụkwa ndị agadi ndị agadi ewelu mmiri mmiri ide kpọta nke ndịlị m wee na-awụ arụ ifude amọrọ na ala na-apụ inekalịa ifude anya ọgwụ ya na ala na-apụ e, gị ka ị na-eneli anya inekalịa nke ndị m etu aka ndị ala dị unu afụnugo ndị ala onye ala pụtasị ee ala na-apụkwo m mgbosi onye ala mana ala na akwa mgbosi aka ọ na-agwụ etu aka ọ dị ọ bụrụ na ndị igbo mmanụ, ọ bụrụ na ndị uju mmalụ ife na-emefa mgbosi aka nsogbu fa ala. ife njime ife mmeta abụrụkwa maka mụ maka na m wee fepụ goli sins anako m lisins mana ife m ji mee ife a bụ maka ndị na-esota kafa wee malụ kafa wee ghọta tata ịma na m na-aga na-agwa unu site nkọwa m na-esi ebe dị iche iche abịa nkọwa m na-esi ebe dị iche iche abịa tata ife a ga-akpatụ aka na ya bụ international law international lọ international trade international trade under WTO World Trade Organization ọ nwee aspect of international a na-akpọ protectionism protectionism gịnị ka protectionism na-akọwali <clears throat> international law si na ya abịa ka ya liberalize ya trade ka world trade dị liberalized all among nations so ife ọbụna ife ọbụla ị n'ụwa ọ bụgodo na ndị nke gị na-eproduse ma onye ọzọ si mba ọzọ nwee ike iproduce echipa febubata ya n'obodo gị ebubata ya n'obodo gị under this international law ebubata ya n'obodo gị ebubata ya n'obodo gị ndị niile afụ na-eproduce ya n'obodo gị agụụ agụbafa maka gịnị na ndị mba ebubata afịafa n'obodo gị maka na ọ dị ọnụ anị ndị afọ na-alụzi alụ n'obodo gị onwere onye ya ego fa afịa kedu ife intanashonal kedu ife iwu a na-eme iwu a na-eme na ọ dịkwa mma na ike ndị nọ n'obodo ya egote ife ọnụ anị ọnụ anị mana ife oge ife ọ na-emebi bụ n'obodo ọbụna obodo ọbụna na-ego nke ndị ọzọ ya onwe ya ma nganwu n'iru mgbosi mata oru mgbosi nwa ọrụ maka na ya bụ eze ọ na-ana once upon time China was infiltrated by the West with opium onye ọbụla na China dị addicted on opium onwero agụ ndị afọdụ nnifa na nke bụ agụụ na anyụfe anya ofu onye Mao wepụtalụ nya bren ya na ụmụ akwụkwọ fadili gbanwere obodo a o mesi nke bụ na ndị ebe a m nọ n'ime a na lụfa hong kong wafa sọsọ 50 pound maka gịnị na fa niile dị wasted fa maka ọtụtụ ndị mmadụ na on drugs mgbe maosetong bịa o bido kịta ade iwu protectionism ife a na-akọwali right protectionism under international law international world trade organization world trade organization bịa ka a na-azụkọta afịa onwere onye ọchọ ka ọ protekta protectionalism bụ na aga m emechi ụzọ m aga m emechi ụzọ m aga m emechi ụzọ m na ife dị na be m ife dị obodo m ka anyị ga niile ife dị n'obodo anyị ka anyị ga na-eli ife anyị mepụta ka anyị ga na-eli ife anyị mepụta ka anyị ga na-eyi ma nke anyị na-eyi eyi ma nke anyị na-eli eli anyị ga-ebe akpịli ogologo anya anyị emechie ụzọ anyị onye buru afịa ọma mbubata anyị wee wee meba nke anyị ọ bụla azụ gbamgbam na-ata anyị ụtọ anyị na-eje na mba ebute anyị wee wee mebe azụ gbamgbam nke anyị ọbụla abada na-ata anyị ụta anyị na-eje na mba ebute anyị emebe abada nke anyị ọbụlụkwanụ ife gbasalụ ụbụlụ ife obi mmadụ tru religion anyị ebido nke anyị ife ọbụla ga-abụ gịnị ọ ga-abụ nke anyị anyị emechie ụzọ n'ife ọbụla si na mba anyị na-enwemite enwemite kedu ife ife a na-emelụ ndị obodo ọ na-emelụ fafa agbaba mbọ fa alụpụta ife nke fa fa alụpụta nnifa fa alụpụta akwa faya ya ama fa alụpụta ụgbọ faya anya fa alụpụta ife dị iche iche ọ ife a bụ ife mee china china wee mechie ụzọ ya fa about 50 years onwero ifefago na outside unu ga-ama ifefe a na-eyi bụ ife kaliko onye ọbụla na-eyi ofe ife kaliko abịa akwa anyị etu esi akwa akwa eji eme martial arts ọ dị enwe bọtịn ewela ụdọ kechie ya onye ọbụla kpa okpu ata onye ọbụla wee banye ọlụ ugbo ịkụ rais onye ọbụla banye ọlụ ugbo ịkụ rice rais afa na-akọ ịchọọ ime bred rice flour ịchọọ ili rice isie rice ịchọọ ime keki rice flour ịchọọ ime spageti rice flour ịchọọ ịṅụ milk rice milk ife niile bụ rice soso ofu ụbọchị n'izu ụka kafa na-ata soso ofu ụbọchị n'izu ụka kafa na-ata onye ọbụla wee baa ịkọ olugbo site n'ịkọ ọlụ ugbo a rice a maka na rice na-eto na mmili fa wee mebezie anya ebe ọ bụ n'ime mmili ka rice na-eto mgbe a ọ ga mmiri ga-adojue ka anyị welụkwazie azụ tinye n'ime ya bụ na mgbe anyị ga-eji wee na-egwulu rice anyị azụ anyị adịgoredi anyị ewepụta azụ anyị agba anya na anyị echekpọ onye echekpọ onwere ofu ife si ana ndị ọzọ abata china ihe ewebatara tv gị ihe ewebatara nollywood gị ihe ewebatara hollywood gị ihe webatara gollywood ife ọbụla inwe jide mcdonald adịrị ya kentucky adịrị ya etu a ka ọ gịnị na-emecha na kịta fadiọkwa bekee o akwụkwọ niile ị ga-eje na china bụ na mandarin that's their language fa the central language fa chuso mandarin kịta inwe ọya ije inwe ike ije n'ụlọ ọgwụ nwa bekee orthodox hospital or ịga chaịnis chinese medicine etu a ka ọ dịkwa n'ebe anyị afụgo kịta india ya ka m na-asị n'ebe a na-eje ete kama ebe a na-eje dị nso ife o jidela anyị nwe iche bụ na anyị bụ obodo n'ime obodo ọnya ka o jidela anyị iche anyị bụ obodo n'ime obodo anyị bụ obodo nke na-enwere onwe anyị anyị bụ obodo nke nọ n'ime obodo ụmụ ndị ala n'izu gara aga onye isi anyị jere amerịka n'izu gara aga onye isi anyị jere amerịka maka n'izu gara aga oge m na-eme oge m na-ekwu okwu ebịa m etu esi wee yibecha anyị bụ ndị ojii uwe dị iche iche ka anyị wee daa ama nwa anyị ka anyị wee dee chena maka ọdịmma nke anyị ya bụ na e nwa nwa tata mgbe nwa ya eji wee banye ntakara ife oyi ezbu ụzọ wee mụba abụwa nwa bekee mụọmị dadi kedu maka nne kedu maka nna kedu maka nwanne ife ọ ga-ebu ụzọ kọwabala ya bụ onye a bụ my cousin onye a bụ my aunty nke a bụ my birthday kedu maka nwanne m kedu maka nne kedu maka nna ya bụ na mgbosi nwa anyị na-apụta n'ụwa a anyị tinye anya ụkwụ na-aba enu kpodi esi na anị nwa anya ụla n'ike ka ọ wee baa akwa from mgbọsị afọ ka anyị na-eweli enyefe anya na ndụ nwa bekee anyị eburu ụzọ kpojegodi ya n'ụlọ ụka mgbe ya na-eme izu na ụzọ ụka na one na one asị na a na-eme mmiri chukwu aka anya akala nke ọbe akala nke ọbe a bụ nke eji akapụ ụbụlụ dị n'isi mmadụ Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site n'igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. akapụa ife o ji bụrụ nwa igbo ewepụa mmụọ igbo si ewee pụta ụwa ewelu mmụọ ọzọ tụọ ịnya n'ime nwa igbo ewepụa njem wee na-asakagharị ọmara aka nri ọmara aka ekpe ọmara oji ọmara ọcha maka na ọcha ọcha na abụrụ ọcha ka mmụba anyị ra anyị jụrụ eju ebe a ụmụnna m jụrụ eju ebe a ụmụnna m nọ na UK na London ka ụmụnna m nọ n'ụlọ ụmụnna m nọ na London ka ụmụnna m nọ na vileji m mana o nwere ofu na-abalụ vileji m ulu ọ na vileji m bụ ebe a na adịghị m ọfụma na ụmụnna m bụ eji amaatụ ụmụnna m bụ eji amaatụ maka ịbata na ụmụnna m ọkpọchikọrọ maka na ndị a bụ ụzọ bịa bụ obodo oyibo in the 50s ọ na ụmụnna m ka eji webata ụka n'ogbunike ọ ma nkụ obi mma chief mgbele ka m mekwue nna m kụrụ gbamgbam ụlọ ụka dị na vileji m gịnị ka m ji akọwasị ife ndị a niile anyị na-eṅomi nwa bekee maka na anyị chee na mmekọ anyị na-afa bụ mmekọ enyi na enyi enyi na enyi ụtọ na-aka nwa ndị rịra ịra ụtọ a na-atọ ụtọ mana ọ bụrụ na onye iji eme enyi bụ nwa ọka itilo n'akpa gị ọ na-atagbughị ọ bụrụ enyi gị mana ife dị n'ụwa bụ na iwu ụwa bụ ị ga-enyelili ife ọbụla nsọpụrụ ife ọbụla nwere nsọpụrụ dịlị ọ bụrụ na ị sọpụrụla onye ilo gị onwero ka ịghọta na onye ilo ị ga-ebu ụzọ ghọta na onye ilo gị nye nsọpụrụ dịlị ị ga-ebu ụzọ ghọta enyi gị nye nsọpụrụ dịlịa ya bụ na isi ka anyị mara onwe anyị ịghọta ife anyị bụ ịma ndị anyị bụ ọ nsọpụrụ malụkwa n'ife nwa bekee bụ ọ nsọpụrụ ọ ga-abụ anyị na afụ anyị na-akpa nkata ọfụma ọfụma maka nwa bekee nwere enwere nwa bekee nwere onwere ife na-atị ya ụtọ na-epụta ịkọlịa ị na-agụ ya maka baịbụl ọnya delia ị na-agụ ya maka jizọs ọnya melia University of Exeter Department of Theology the world leading authority the head of Department of Theology gwara gị in a panel Jizọs adịrọrịl Baịbụl adịrọrịl mgbe nwa bekee delia o delia na akwụkwọ mgbe fa konukọta akwụkwọ niile afa kọpịlụ ebe dị iche iche including omenala mụ na gị fanwa ifeadelie na akwụkwọ maka ife na anyị aghọtara o chineke nna ụmụ igbo na-aghọtara nsogbu anyị na-enwe taa nsogbu nwa bekee na-enwe bụ ife fanwa dị akwụkwọ kpọọ ya Iceman's Inheritance is a book you can go and look for the book Iceman's Inheritance gịnị ka ọ na-akọwali maka ife this ice fanwe na chineke okike afrọfa n'anya okike ofe anyanwụ okike ofe ezigbo anyị okike enyere ofe ezigbo akpụkpọ arụ mụ na gị tasịa ife tufu ọmịa anyị ibe tufu ọmịa nwa bekee nwere ike itufu ife ọmịa ọ ga-agba mbọ gbaa mbọ ọkwa kịta anyị na afa mekobago ka befa gbasaba normally faga anọ na snow faga anọ na snow a very long time na-arọ ya bụ na onwero ife ịkọ na anị ga-epunu nwa bekee chọọ ike ife ọ oh, in this 19th century in the last 100 eh, years ka fa bidozi nwebe teknọlọji e eji akọ ife through use ife a na-akpọ greenhouse a na-akọzi n'ime ụlọ ndị a bụ agụụ gugide fafa wee chọla ịbịa ya bụ na m ụfụ ụfa n'anya afọ ka nwa bekee n'anya maka na ọmụ onwe ọnọdụ a anyị ama mme nni ọ na-achọ nri oge eli ọ bụla gị nkọ ọ bụla gị nkọ ọ bụrụ na ịfụ onwe ya n'anya na anyị gaa dị eme nni na ị nwere anwụ anwụ ya acha nni ka o wee pụọ ị nwere anị ebe ya akọnye ya na nwa pụtakwa na apụta iji ebe a rukpula ala inwee skin kansa mgbe nwa bekee testiri maka ife niile fa na-eli bụrọ mgbe fa na ndị india mekọta afa wee testi ya spice o wee gbafeala wee ma he nya na nne dị ụtọ nwa bekee wee chọba etu ọ ga-esi wee mee wee libe nke bụ nni. ọ onye ma onwe ya onye na-azọ onwe ya ndụ etu a ka o si kwesị onye ọbụla chineke kele eke kwesị ịma na ife izizi dị mkpa na ndụ a bụ ịzọ onwe nyanwa ndụ na ịzọ ndị nke nyanwa ndụ nwa bekee wee bunie njem from Europe ọbịa ọgba afrịka wee si afrịka wee bịa gbaa india ọ dị ka ịgba ụwa okilikili ebe ọ na-achọ ife ọ ga-eji wee nweta ezigbo nri oge ga-etilu ndị nkefa emechaa n'ikpeazụ fabia lukweli swiss canal ka ịga dat india wee dịlụ fa nso emechazie n'ikpeazụ fa wee chọpụta o oh, na fa nwere ike ije n'alụ ndị ozu obodo fa wee kọbazie these things they started killing the americans maka ebe dị ọkụ caribbean anyị na-anụ ebe ka ọ dị ebe ka ọ dị ndị a wee bunye wee jee kpọlụ di same indian tinye ebe a ka falụbalụ fọlụ fafụ na ndị ya enwere ume fa wee bịa kpọlụba anyị gbalụba anyị n'uru akwụkwọ a mgbala ọkụ taa enwero mgbe nwa bekee ji di ya na akwụkwọ kpọ ya ejee n'igwe maka na nwa bekee ekwetara na chukwu nwa bekee si na chikwu kpọlịa asị ife nwa bekee na-achọ bụ sayensị ọ ga-eji wee ripe ife ọbụla ọbụla anwụcha anya nye kansa kedu kọsmetiks ọ ga-eji wee tinye n'arụ a sun protection cream ka ọ wee dị mma mgbe nwa bekee deluru mgbe ndị buru ụzọ bute dis religion today bịanụ fa agba ụfa niile emesịa n'ikpeazụ mgbe nwa bekee chọpụtara na ọ abalị a o ji dee anya dechaa anya wee bunye ndị fa na-akpọ missionaries ka fa bịa bulu bunye mụ na gị wee sapụ anyị isi wee nala anyị nke anyị ọ dị ise missionaries weta akwụkwọ a mgbalọkọta ọfa wetara akwụkwọ a na-agụ agụ mana akwụkwọ a na-agụ agụ agụrụ ya na egosizi anya ka ị wee ghọta obodo gị ka ụbụlụ gị wee ghele oghe ife ị na-agụ a bụ ka i wee gụta ife ị ga-eji mee ka ọ dịrị nwa bekee mma onye bụ na onwere onye ọbụla gụla akwụkwọ bụ onye ojii unless mana onye agụcha ife niile ọ na-agụ this is how I put it bido gbele ife niile anyị ga ụgbọ anya ọkụ wee bịa wee baa n'echiche wee chegharịa ife niile anyị gụọ ka e esi wee dịrị onye nke nwa. maka na onye akpata na an architect gụchaa akwụkwọ ife niile ọ ya ewebata gbasara ịlụ ụlọ bụ nke osidoro nwa bekee ọ bụrụ na ọkụ material ọ ga-ejiri ụlọ si na anyị nke ya nwapụta ya bụ na akwụkwọ mgbala ọkụ taa a agbapụ ya agbapa ọfụma ọfụma gbachaa anya ọkụ gwelie nye gwelie adị eme ka m data ego ihe mkpọkwuo ya aza na m maka na a na-akali ife akali a na-elukwu n'ife elunu ọ bụrụ ife ọ bụrụ onye ọbụla ya emie mana ife nji mee anya tata bụ ka unu mara onye unu ya na-emekọ ka unu mara onye unu ya na-enwe mmekọ maka na ọ bụrụ na m emelie taa a ka ya emi ya echi ọ bụrụ na m emelie echi a ka ya emie n'arọ na-abịanụ ya bụ ndị Igbo si o nwa ahụ na nwa ahụ na nwa ahụ kene tata ka ebe akwa ka ọ gaa ifuru na-eme gị ọ gaa ya bụ na echi mpụtakwazi akọwala unu si unu ee ụmụnne m unu amakwana mgbe m na-eme nke a nwekwa otu unu o ji wee kwukwa etu a na Aịsaịa nọmba chapta 5 vas 6 unu ama na ụgha abaghị unu ama na onwego ndị bịa golu m gogbue m ọnụ m so onye ọbụla na-agwa unu okwu na-agwa unu maka igbo na-agwa unu maka biafra kpọpụta na ọnya si anjegodus blues gba akwụkwọ ọkụ ka ọ bụla ya bụ ofu ụzọ unu ga-esi wee na-anwa onye ọbụla ọ gbacha anya ọkụ ọ bụrụ tora ka ọ na-aga ya wee agba toro ọkụ ọ bụrụkwanụ muslim ya wee agba anya ọkụ ka unu wee mara onye unu na-eso ka unu wee mara onye unu na-eso maka na ọtụtụ ndị na-abịa agwa unu okwu bụ nwa bekee tinye efa unu amarọ ọtụtụ n'ime ndị na-agwa unu okwu na fesbuk ma na platfọm dị iche iche bụ nwa bekee kafa na-agbalụ kafa wee data ego ọtụtụ n'ime ndị a bụ nwa bekee kafa na-agbalụ ka nwa bekee wee notisi efa o notisizi efa onye fadil enyefadile echi elefukwa unu ọzọ so onye apụta jegodu buru ụzọ anya bụ akwụkwọ ka unu wee mara ebe ọ kwuru maka na onye agbacha akwụ maka anọgo m n'otu ya abụ agwa ise na ụka abụrụ ezigbo ifara nka nka nwanne chizikwukwa maka ụka apịpụ na the group agwa ya na onwe ndị na-ege ntị kedu ndị na-ege ntị a kedu ndị na-ege ntị a kedu ndị na-ege ntị a ya eme na ụmụ igbo nọkọ na fama na-akpa ife gbasara igbo ifeanya na-abụ a na-eto nwa bekee nwa bekee na-eto onwe ụmụnne m ọkwụ ifo ka nnọ befa na-ekwu ife m na-ekwu ọ na-ewutefa maka na fa nwa na fa akala ọkwụ ịghọtago fa bụ ndị nyekwulu ụlọ ya akwa iji n'ụlọ obodo fa fa nwakwukwu si na echi niile ọsọ fafa anapụkwa ifuru ifefa na-eme ndị ndị ndị ndị Jamaica kịta ndị Caribbean n'obodo ebe m nọ ndị karibian bụ fanwa ka fa bute ndị 40s bubata fa n'obodo a ka wee welu fa na-alụ ọrụ lụọ ma tren stations lụọ ife niile dị iche meghe obodo a gịnị melụ kịta ọtụtụ n'ime fa na-achọ ichi atafasi fa ma mbata ndị na-anọ ndị na-anọ fa agwa afa na fa ya ana na fa achọzi fa na fa na-anapụkwa fa akwụkwọ fa ewee kpebie ekpebie ekpebie kịta fa ekwetasịkwago na faya na ndị aka ya anọkwazi um, ndị ụmụ fa anọla ụmụ ụmụ fa mana ọka iwee ghọta gịnị ka anyị na-emele ifa ndụ a bụ ofu mbịa ofu mbịa onye ọbụla nwala afa nna anya zaa onye ọbụla nwala afa nna anya zaa maka ọka m mmata na m dine dine mmalụ na m ụgbọ ọtọ mmalụ na ọ nwere onye m na-alafu ma na m ada alafu onwe m maka ọ bụrụ na m na-alafu onwe m mma m bịa ebe a na-ekwu okwu mgbọsị ụka maka ọ dịrị ofele enwere ike nwee nwoke m kwesịrị ije na-amịcha ọnụ sọnwe ya ọkwa ghọtago ya na-akpọ m dali nhọni a ah, ịma na ị na-eme m obi ụtọ nnọdụ na na-akọ akụkọ na egwu <laughs> abụla onwe ya ka anyị debe nke a n'ụsọ protectionism ka anyị debe ife nke anyị protectionism ka anyị debe omenala nke anyị protectionism ka anyị malụ ka anyị ga-esi wee mee wepụtakwa gịnị akwete nke anyị azụ protectionism ka anyị yibe iyori nke anyị protectionism ụmụ kilikili ụmụ ife ndị anyị ga na-eme ọkwọ na ọnwa anyị ka ọ na-enyere aka akwụkwọ a mgbala ọkụ eji m ego gị mana ego a ji gị abụrụ na akpa igbo ka ọ nalụ ọ na-akpa nwa nwa bekee ka ọ nalụ onye na-egbu m ka nne wekwala ego m na-enye onye egbu mmụọ ọ karọ m mma na m were ego a jee nye ofu dibịa si anya lụọ alụmagwụ ma ọma ife ọ na-eme ma ọ mara ife ọ na-eme ịdozi mma taa ego m isi mkpi na ana na-akpa mkpi isi mkpi na ana na-akpa mkpi ọkwa ọlụ alụmagwụ okwu ogolo ọkụkọ gbue golo ewu gbue okwu osi osikapa kpọọ ụmụaka ụmụaka eli elimeli ee nke bụ agụ akpa ya gburu fa fa atọ ọkụkọ nweta a bit of protein so gịnị ka a na-akọ kedu ife m na-eji eti ili ya n'ụlọ ụka ka e wee bulie jee kantabri ma ka e wee bulie jee rom ma ka ofu nwanne m wee welie wee go ofu suit 5000 pounds go private plane agụ a na-agụgbu ndị ọzọ protectionism close your doors close your doors mechie ụzọ gị kpọlụ ndị be gị na-abịaghị mechie ụzọ gị kpọlu ndị obodo gị na obodo gị nkụ dị unu nwere elu unu nni ọ bụrụ rice ntụtụ ntụtụ ọkwa fada akpa na atụtụ rice na saadị igbo anyị na-akpọ ya abakaliki rice ka anyị libe nke anyị anụ akwụ ka anyị gbubie anyị chọọ ighesu ntọ etu nwanne m nwoke si wee gwa mama mgbe ọ na-akwado ịnụ nwaanyị mama m wee mechachachachasịa list oye eji e wee silie nne nwaanyị mama m wetazie list onete nke ọ kansụl onene nke ọ kansụl a gịnị ka ọ na-akansụl ebe e degara nọtọyọlọ kansụl asị mama m sika mmanụ raa akwụ <laughs> sika mmanụ raa akwụ ka e wee mee stew anyị na-eli vegetable oil esi na mba bute kịta ka anyị nwee issue with diabetes kịta ka anyị nwee issue with kidney problem anyị enwere ego eji agwọ these things mana mgbe anyị na esika ka mmanụ akwụ mmadụ ọ na-enwe kidney problem mgbe anyị ji ogulu akwụ eme stew iwele ogulu isisi akwụ ịrọsi anya iwelu nchụanwụ tii n'ime mmadụ ọ na-enwelu diabetes mmadụ ọ na-enwelu kidney problem protectionism ọ bụrụ na agụụ na-agụ anyị ọ na-akpịli ogologo na-egbu anyị mana ife a abụrụ ife mmadụ ga-ekwu ife ndị a niile na-abụ part of governmental policy. ọ gọọmenti si na a ga-emechi emechi anya mana ọ bụ na unu enwere obodo ọ bụ na anyị enwere obodo ọ bụ na anyị enwere gọọmenti ọ bụ na obodo anyị chee na bụ nke anyị abụrụ nke anyị chachalị nọ biznesi nwa bekee ọkwa ya ka fadi wee kpọrọ onye isi akịta aja amerịka elegokwa anyị ọzọkwakwa ọtụtụ ndị amerịka ka ya na-ebubatazi na be anyị onwere ofu mkpụrụ nne amerịka bụ ezigbo nri onwere ofu n'ime fa bụ ezigbo nri n'olie taa nwụọ echi ana ọbụrụ na ego ka anyị nwee anyị ejije ọgwụ so na afụ gị na anyị nọ n'ọgba ya na onye dị ka mpụta gbaa akwụkwọ fụ ọkụ maka gịnị ọ m ka m klemu bak onwe m ka m wekwalụ ewekwagolu m onwe m etu m nwere ike etu m nwere ike maka na amara echi amara echi anyị amara ebe anyị ga-afụ onwe anyị maka na ọ bụrụ na anyị echere etu anyị si eche echi niile mmadụ fụọ onwe ya n'ọchịchị o bulukwa ka ya jee bubatala ụmụnne granọt oil ife ị na-ebubata abụrọ corn oil ọbụrọ granọt oil ọbụrọ olive oil ife abụrụ rọba agbazela agbaze ị na-ebu ifefe na ibula ego tii na akpa ị na-azụ ọka ome nwa bekee a na-amụkwa ya amụ maka na ọmanọ ife ọ kwadolu gị ka ya were iwe na wee na-emebi ụmụnne gị minwal onwere ife ọkpọ gị maka n'izu a ka m na-ene n'ife ada anyị nwaanyị kwugasị gbasalụ nwanne anyị nwaanyị chimamanda gbasala igbo conference o wee na-akọwa ebe ya jee gụọ akwụkwọ na University of Wales na ife nya chọpụta nwa bekee degasị gbasalụ ndị igbo o wee mee nyanya anya wee dị nnọọ hapi na ya bụ onye igbo ghọtakwa n'onwe ya na ya bụ nwaanyị igbo mana ọ kọwaazin ya ọfụmanụ maka ifi na ọmara onwe ya maka na onye mba bịa dee akwụkwọ maka gị ọ gị nwa ka ọ deelesi ikwutekwala ya kama na ịghọta akwa omenala nke anyị na-eme nekwo ka o laa na nekwo ka o sirila anyị nekwo ka o si echi niile welu ndị dị etu anyị unu n'ọchịchị anyị anọdụkwa na-asọfakwa the same nsọfa maka na onye na-agwa unu maka igbo amara igbo ọ bụrụ onye igbo onye igbo asagolo isi mana ọ na-aza afọ igbo na-eyi akwa igbo na-akwụ okwu igbo anyị kwesịrị ịmụ onwe anyị mamie onwe anyị ọfụma anyị na igbo agba ndụ anyị aghọta ya anyị gụchaa nke nwa bekee kwu anya si ikwutekwala ya kama na ịghọtarụ ya na anyị na-akọwa ife mgbe anyị na-ekwu ife dị etu a bụ ife dị etu a ife dị etu a ịkọwazie anya ọfụma nke iji bụrụ onye igbo ịkọwazie anya ọfụma nke iji bụrụ onye igbo ịkọwazi anya ọfụma achọrọ m ịbaba n'ime okwu gbasalụ vidiyo emegasị maka na ifi na ife ndị a bụ ife gbasara ụmụ nwaanyị ana aka na-abịa anyị akarọba n'nwa nwanyị. mgbe m ebido ịtụlisi ife niile gbasalụ ụmụ nwaanyị a Igbo maka na ọfa niile bụ ọya na-aya kịta ọfa niile bụ ọya anyị na-aya nwaanyị igbo na ya bụ okwele nke di ekwuru yesa osa ọgasa nwoke igbo chee na ife ya na-achọ bụ nwaanyị ya na onye nyere m hede ọ ya na-asị m yesa yesa na osa ọ bụla etu a ka ụwa si dị nsogbu ama ndị mana ife iji kpọta nwaanyị na ife iji webata nwaanyị na ndụ gị bụ onye ga na-afụ ife anya anyị n'elu rọ echi anyị eje ebe dị etu ọ lara ụlọ ọtọtọ si na o nwekwara ka o si metụ m na arụ ka anyị deje n'ebe a ka anyị deje na ya ka anyị si ụzọ ọzọ anyị ya eme ife dị etu ọ si oke nna nsogbu adịrị ya ife ya eme na ọbụ ka anyị si etu amenya ka anyị si etu emenya ọ bụrụ ekwu ekwe udo dịkwala unu ụmụnne m tupu anyị emechie taa ka anyị kpatụ aka n'ife gbaa ife bụ ọnwa nke taa <laughs> ụmụ eke gbaghalụ n'umo na asị m ka m bido n'isi tata wee bido ka ndị ya apụ pụa n'oge ka anyị malụ ka anyị ra <laughs> ọ bụ ọzọ onye ọbụla ka m chọ ka ọ na-anụ onu anyị maka na fa dị afọ mfa n'anya fa bụ ụmụ igbo ọkpụkpụ fa bụ ọkpụkpụ m arụ fa bụ arụ m ọbala dị m na arụ bụ nke fa mana fa akara wee tozu a na-etozu etozu fa aka mgbe fa sigodo na nta akara pụta maka na n'igbo highest na akwụkwọ bụ um, njọkụ ọ bụrụ nwa na-akara okpu anị ịkpọli ya baba baba ichi ọzọ mbanụ fa akara ole ọnya ka m ji mee ife mmeta aka ka fa pụgodu o nwere platfọm ebe fa ga-eje fa jegodo ka fa bidogodo ebe a wee mụta aba bifo fa abata ebe a maka ebe a dị too high onye kpatara na mgbe ụfọdụ na-ekwu okwu afụma ụfụ ndị na-aghịghasị ọnụ mgbachifa nkịtị maka na ọ bụrụ abụrụ ife mbịalụ bụ nnabụ ebe a bụ ebe mmadụ ga-elu steji bifo ọbata ọbịa bụla ụmụ ya <clears throat> eke na ụmụ eke ọkụ mpanaka ọkụ mpanaka nwoke ofu anya anya mmụọ ịnọ dị n'ụlọ mmụọ ọkụ ịnọ udu mmiri <laughs> na karama mmanụ nni aja ji na ede m mkpụrụ chi ndị si n'ubi chukwu oru mmụọ na nnụ mmụọ ụwa agụta ọnụ ụmụ ụwa amara na ndị eso eje na mmụọ izugo anyasị akụtego ekutego nwa ọfụ eke ada ukwu ụbọchị dị nsọ ịbụ ofu n'ime afịa na-anọ ụbọchị na-anọ kwela izu ụbọchị na-anọ nke kwela izu nye m eke nye m ndụ nye m eke ka m pụta ife oke ọkpa akwatego ụbọchị taa o ji oke opi ya pụta ife ndị afịa ebiliela ije ọkụ ọkpa na-egbu opi na-egbu ọdụ na-asị eke ọma ahụ eke ọma ahụ eke ọma na-aga n'ilo eke ọma ahụ eke ọma na-aga n'ilo ụmụ igbo ụwa bụ afịa ndụ bụ afịa ka anyị na-azụ onye zụta ọbalịa onye azụtalụ ọya onye chioma ka afịa na-agalụ onye chioma ka ndụ na-abalụ mụnwa abụ m mmadụ onye chioma gị nwa bụ nwa igbo ịbụ mmadụ onye chioma ife emelu n'ubi nke mmụọ na mmadụ ma maka ya ife emelu n'ugwu ife na ndịda ife emelu na mbara igwe ife emelu na ndagwurugwu anị ife emelu na be ndị mmụọ na be ndị mmadụ ife emelu n'ubi ede nwanyị anyị wee kenee ufe ji ọkụ ise eke ọma ahụ ọma ahụ eke ọma na-aga n'ilo eke ọma ahụ na-aga n'ilo afa bụ otu ụbọchị otu ụbọchị nne mụrụ otu ụbọchị anyanwụ na-eke n'igwe afa m bụ na-anọ n'ụbọchị na-anọ afa bụ eke bụ afa m abụ m ọkpala eke abụ m ada eke nne mụrụ m ụbọchị eke eke nke dị mma mgbe anyanwụ walụ wee zachaa anyị ụtụtụ nne mụrụ m ụbọchị eke ahịa eke bụ nke m ahịa eke bụ mmụọ na-edu m n'ụwa ọkọọkpa fechaa nkụ na-asị Afọ mbụ bụ nwa eke afọ mbụ bụ nwa eke. afa mbụ nwoke, nne mụrụ m ụbọchị eke eke nta ụbọchị dị mma eke ukwu ụbọchị dị asọ nne mụrụ m ụbọchị eke ka chi juru eju na-akpa na-akpọ kekekekeke nne mụrụ m ụbọchị eke afịa eke bụ nke m afịa eke bụ mmụọ na-edu m n'ụwa eke ọma ahụ eke ọma ahụ eke ọma na-aga n'ilo eke ọma ahụ eke ọma ahụ eke ọma na-aga n'ilo nke a bụ ekeneke eke gịnị bụ eke gịnị bụ eke tata bụ eke O nwere nwa bekee kwụsịrị okwu okwu gwafịa bụ dr david walter russell onye nwe ike ijekwa nene ife na-akọwa dr david walter russell o scientist ọ sị we are all electric creatures the uncreated universe is light undivided the created universe is divided into, into mated pairs ọkwa ife a bụ ife ndị igbo gboo na-akọwa ọkwa ife a bụ ife ndị igbo gboo na-akọwa nwa bekee ka na-achọpụta ya achọpụta nwa bekee ka na-achọpụta ya achọpụta n'okike sitelu n'ofu wee kesaa obidogodu kesaa oke na nwunye oke na nwunye wee kesalụ na-aga ọnya ka fa gwa mụ na gị bụ nwa igbo itube itube agbụọ ebe isi pụta o nwere ụlọ ọba na itubela agbụọ na Israel o nwere ife gbasa gị na Israel o nwere ụlọ ọba ọgbasa gị na itubela agbụọ na Nazaret tru jizọs kraịst ebraham onwere nwere ife gbasa gị na ya ịchọ ịtụ agbụ gị itu agbọ gị na-eke ịtụ agbọ gị na ọya ịtụ agbọ gị na afọ ịtụ agbọ gị na nkwọ eke bụ ife ife ọkụ ọkụnyela ife maka na anyanwụ anyị na-afụ bụ anya anwụ anwụ anyị ma maka ya bụ anwụ nọ n'okike anwụ anwụ ya bụ na okike nwere ọnwụ gị bụ nwanne m onye igbo inwere ọnwụ ịnwụsịa taa pụta echi onwe ebe eji azụ aga nwere ebe onye ọbụla na-aga ya bụ na ife anyị nọ bụ recycling aga taa apụta echi aga taa apụta echi onwere ebe ọzọ ya bụ n'ife anyị na-afụ n'anyasị ọbụla o nwere ife ndị Igbo na-akpọ ụva eke ụva eke ọ na-akọwali na anyasị ọbụla na ụbọchị dịka eke maka ife ndị a niile ọnya ka eji eke eke anụ anụ a na-akpọ eke ife ndị a niile bụ ife na-ekepụta ewelie wee tinye n'afọ afịa bụkwa eke ka anyị wee dị elofuna si ọbụla dị ịbụa na anyasị ya ka anyị kpata m ji wee gụọ dis poem ngosi na anyasị amụtago nwa na anyasị ekutego nwa ọfụ anyasị kutelu nwa ọfụ echi chibọọ ifu ife nwa ofu afụ bụ ife ọ eke n'anyasị anyasị ọbụla eke afụ ga-enonya bụ ife ụtụtụ ọbụla osi na mmiri binie ọgbọpụta ife adị etu ndị igbo si kọwala anyị ife ife nke si na chi maka na n'ime okike enwere oji ịbata na ndị dibịa a na akpụ ya odi ebe ife niile dị oji ihe afụrụ ife tupu ife iji afụ ụzọ apụta ife iji afụ ụzọ pụta onye bụ eke na-eke eke your light oyi di semi ife bụkwa nya abụkwa ife dịkwa n'obula isi mmadụ amamife ịmalụgo ife ịmala ife kedu ife dị iche na ife na ife ya bụ ụtụtụ ọbụla na ife ga-apụta ọnya bụ ife m na agụ ebe a ife ga-apụta ọ bụ na ife nke tata afọ ife tata ụbọchị nketa etu m si kọwaa n'oge gara aga ụbọchị na nke ta bụ eke na mmụọ nọ n'ime ebe eke ya ka nwoke bekee a na-akọwali ugwu anyị si n'ọnyanwa bụ eletrik kedu ebe eletrik si pụta o si n'okike ọ dị ebe niile ọtụniwa ya anya ụva eke ọ na-achawapụta ife ndị a bụ ife anyị ma ya gụ tora ma ya gụ whatever onwero ka ọ kọwala enye etu igbo si kọwala enya maka na ọ dị aga ọ dị agwụ agwụ mgbọsi amụlụ gị ọma pụta na eke mmụọ eke duipụta ụwa mana maka na o duipụta ụwa abụrụzi na oye na arụ gị achọrọ oye arụ gị chọkwala oye maka na ọkụ ọkụ ife ife nọkatakwanụ o mechie jee ezumike ọkụ ọkụ ga-anọkatakwanụ jụtụkwu oyi ikuku mgbe m na-agba ife ọkụ anyị fụ ka ọkụ na-abụwa na-abụwa ikuku ikuku nkwọ jie na-efe n'elu ya bụ ka ndị Igbo ji wee gwa anyị n'uwe izu na ife ndị a niile nọkọta n'udo maka na iwepụ ikuku ọkụ amanwụ ọkụ nwuo enwe ka ị wee welie fụ ụzọ inweta ife ife ndị a niile bụ eke ya ka eji wee gwa ya na mbido okike na-enwelu eke nke bụ eke nwanyị na chikele igbo dị ibụa chikele igbo chi na eke chi na eke ya bụ eke nke na-ekepụta ekepụta ofu eke akwa ofu eke akwa ọnyakwa ka n'akụkọ ife nkọ osi na onyanwa bụ ada ada okike onya bụ nwa mbụ na anyị bụ nwa eke. anyị bụ nwa eke anyị bụ nwa eke nne mụrụ m ụbọchị eke nne mụrụ m ụbọchị eke ife niile anyị na-akọwa maka na ọ bụ na igbo ekwulu maka onwunye ọ bụrụ anyị ji efu ebe nwa bekee delie n'akwụkwọ anyị asị he na nwa bekee edegokwu ya maka ifie nọ na-eziokwu he nwa bekee emego m wee ghọta onye mbụ nwa bekee ama megị ka ịghọta onye bụ na-ebu nwa igbo igbo zuru oke igbo na onwe ya zuru oke ịkọwa onwe ya ọ bụrụ nwa bekee ga-eme ma ewee nghọta na mụ bụ nwaanyị igbo na m na-agba mbọ mba mmanụ na m bụ onye igbo amalụ na m bụ nwaanyị igbo na m kwesịrị ịdị uchu maka na nne m ebe m si wee gbawapụta nwaanyị sochike bụ nya bụ eke bụ nyanwa bụkwa nne okike ọ dị uchu kedụzi ka mụnwa bụ adị anwanyị esi wee daa mba kedụzi ka adị anwanyị esi daa mba kedụzi ka ọkala ọra bụ bụ nyanwa ka chinyere nga ga-esi daa mba ọ bụ na ike nga kedụzi ka ọ ga-esi daa mba ya bụ na igbo ga-amata onwe ya igbo ga-ewere ụmụ ife ndị a niile eji emeghalị anyị anya ụmụ ife ndị a niile dịka ebe eji kochisia kochapụcha afa niile ka igbo gbala ọtọ fụ onwe so mgbe mmadụ gbala ọtọ ka ọ ga-aghọta onwe mana mgbe mmadụ were ụmụ ife ndị a niile ya na-akọ ewelu nke abịa ọ nwee ụmụnne mụ na fa na-akpa nkata dị ọda dị agwa isi e maka ifi na ọdị na na ọbụlugo kedu ife nwaanyị toro ya ejikọwa igbo igbo ya ekwula onwe ya ọnụ nwanyị tora anyị abụ ekwusizi anya asịzi ee eh, ngwa ka anyị jezie na tora okwu otelu m dị tuonomi na tora kedu ife m ji toro eme kedu ife gbasaa kịsa na nkwakọ gịnị jikọ kịsa na nkwakọ ọ ife ndị be anyị na-ekwu gịnị jikọ kịsa na nkwakọ maka kịsa na-erule onwe nkwakọ na-erule onwe ya fana abụ nwee ike ime ite na river Niger anyị ma n'otu fana nwee ike n'otu mana kisa bụ kisa nkwakọ bụ nkwakọ kedụzi ife nkwakọ ga-eji kọwaba kisa kisa ejezi kọwaba nkwakọ kedu ka mụnwa bụ nwa igbo amụ naanị igbo too naanị igbo bụli igbo kpọmkwem ga-esizi wee daa mana na ife m na-akọ bụ eziokwu asị maka ifi na ọ dịrọ na kosmọlọji na igbo enwero kosmoloji ị na-achị igbo n'ebu ịma na-afụ igbo ịma afọ igbo n'ebe anyị na-achị ya ejena na baịbụl chigbo igbo ejena na tora chi igbo ejena gwa m maka ife na okwu m na ebe nwa ebe nwa na baịbụl na omenala igbo banza ijena na tora maka nọọsụ na na ada ama na ọdụ ama mbụ ada uzolu dị maka ifie na n'omenala igbo banza ejena kwu otel maka nọọsụ na ndị a na-ebu ugwu mgbọsị asatọ amụ nwoke anyị nwa na-ebu maka n'ofu banza igbo bụ igbo igbo ga-ekwula onwe ya ya bụ weda mgbe anyị eje gụa na yels fụ ife nwa bekee decha o wee pụta wee na-akọwala anyị na amakwa na mbụ nwaanyị igbo na nwere ike ịnụ nwaanyị asị m na n'ọkwa eziokwu kama nọọ ọmụrọ na mụ bụ gị banza ị ga-aghọta ife nwaanyị ji anụ nwaanyị n'ala igbo ị ga-aghọta ife kpata na a na-ebu nabụ ozu nwaanyị n'ala igbo ị ga-akpụ ya ife ọ bụ ife niile a nwere afafa nwa bekee nwee ike ịdị ede mana ọ ya akpọrọ ya afa maka na ọ bụrụ omenala ya oge nwa ka ọ dịle ịkọwasị yes na ife a na ife a na-akpụ ya bụ ibu na aga ozu nwaada nwa ibu na ngịga ị ga-akpụ ya ife ọ bụ afọ ọbụla nọ n'ala igbo omenala igbo ọbụla nwere afa n'ịlụrụ ụlọ ọfụ na-emeghe ụlọ ọfụ a na-eli nri o nwere ife a na-akpọ ya bụ omenala egbebula ọna kedu ife ife ndị a niile bụsị so mgbe nwa igbo na-akọwa na ya agụtala ebe nwa bekee wee na-asị ma ọnya wee gụchaa tora tora wee sịa na nke nwa ji wee bụrụ nke nwa na o ji bụrụ na na nwaanyị nụzie chọzie ịrapụ di nke a gaba na di ọzọ n'ọkpụkpọ ọnya osino eh, gịnị osino ịgba nrịra o nwere ife ominu maka na ọ bụrụ asụsụ igbo kwue ife ọ bụ na igbo kọwaa na o tinyekwala aka n'ịkwụ ngọ ka anyị nwale ife mmadụ na-akụ igbo ga-ekwu onye igbo maka na igbo anwụrụ anwụ onwere ebe igbo na-aga onwere ebe igbo na-aga o nwelu ndị ka nwa bekee dere akwụkwọ ya defue ka ụfọdụ anyị bụ ndị igbo jikwa aka anyị wee jide igbo wee defue maka na ọtụtụ ndị gụrụ akwụkwọ odefula igbo kalenda ka anyị bute kịta mana kalenda igbo dị sins eji m kalenda igbo to kalenda igbo bụ kalenda nwa bekee ọnwa 12 months ka ọ nyere ya nye 31 days ma 28 days ma 30 days ọ bịazia tiri nye ke oya afọ nkwọ ife ha bụrụ igbo gwa anyị na igbo bụ 13 months na igbo bụ 28 days nye anyị 13 months anyị nye anyị 28 days anyị emenịa ka anyị na nwa bekee bụlụ ka anyị na falana tata anyị na ọ dị ka ọ dị 9 day of ọnwa anọ ndị Igbo mana nwa bekee ka nọ na the 6 day of the ọnwa ise let it be so ya dị etu a mana Igbo kwulu nke Igbo na-aga nwa bekee na-aga Igbo na-aga tora na-aga Igbo na-aga ee eh, Koran na-aga Igbo na-aga Christianity na-aga onye ọbụla na-aga nke ọ ga-aba anyị na-enwe mmekọ ka anyị na-enwenụ mmekọ nwee minin maka na ofu na-asụalụ nke ọzọ ofu na-eno nke ọzọ na ọ bụrụ ife ọ bụrụ etu o si kwesị anyị ama nnọ ndụ eno kama anyị agbalie baịbụl n'ọkụ gbalie toran n'ọkụ gbalie fa niile dịgbado so ndị a niile ọ na-atụ ndị a niile gwafa na m akaligo ife faya afọ na nlọ ịghọtago mmụọ so m ka mmụọ sofa so onye bụ ife anyị na na ihe egwu atụ afọ ọbụla ụzọ chachali so ụmụ nọnsens niile ndị be anyị na-eme na-adaghalị apari eh? ịkpọta nwa bekee dị arọ na abụ ọgwa ya onye ọ bụ ị gaa na spen fụ nwa bekee mbụ arọ na abụ ọgwa ya onye ọ bụ ị bịa na uk fụfe anya fadị alat fa amali ife ịfụ na ife bụ na mmadụ mali ife ị na-afụ na mkpụrụ anya mana igbo nọ dị confuse oge alugo anyị emedebe anyị ga-enyedebe excuse

nke kwu teta ọla taa onwe ya nri gotalụ nke nyanwa gote akwa nke nyanwa arụ nwa anya onwe ya n'ọgwụ o ife eji mmadụ eme si na tata bụ eke na taa ka mma abịa gbapịa baịbụl ọkụ ọbịa ọ ka anyị nwa nkịlịkịlị akụkọ <laughs> anyị emesigo n'ife niile ka ife ọzọ fụ miss all africa uk graduate how many degrees how many masters so anya na-agbazi ka anyị data ego nna eh? <laughs> ndị karagba ọ ndị karagba ka fa ego ka na-achọ onye fanye please <laughs> you kita anyị nọ na kịta mmadụ na-elu a na-etozu ife eji mmadụ eme etozu ịtụ nwanne m na-akọ n'ife ọ na-akọwa dị ọdadị ọsị na mgbe ya nala obodo ya na ọ nwee nwoke bịa na ya mgbele ịtọ mmadụ tozuo ife ọ bụ anị ya mgbele ịtọ igbo adịghị eme ya ma ebu nwoke ma nwaanyị maka ọ bụrụ na ebu nwoke itozula ife ebu elie ya ofu nli elie ya mbụ iweta aka ka elie ya bụ asị mba na ịkara otolu ọ aka ya elie mbụ elikwa ya ịbụa iselụ si mba na ịkara otolu a na-etolu ili ili ito etolu ọ bịa ụmụ ya ụmụnne m nya gazie n'ọnụ so tata ka anyị kọọ obele akụkọ nke anyị ga-eji wee mechi ka nnekwa anya um, hmm. olulu ofu oge ụmụnne m ofu oge wee lue <laughs> agbanọ nke a na-atọkalịsị unu <laughs> maka ndị a na-agwa fasị na fa ya anụrọ <laughs> ọkụkụ ntị ike na-anụ n'ite mmiri ọkụ ndị a na-agwa fasị na fa ya anụ o nwere ofu ezinụlọ nọnụ fa na-alụ ọlụ ugbo fa na-aga na-apụ fam fam fam ụzọ ụtụtụ eje ọlụ ugbo fa na-apụ eje ọlụ ugbo nne na nna na ụmụ fa niile etu o dị n'obodo afa na-eje olu ugbo ọkwa na oke anị mmụọ na ọka anị mmadụ ya bụ na ijebe ya bụ olu ugbo na oge kwesịrị mmadụ kwesịrị ịma mgbe ọ ga-eji wee wee buli ifie wee na maka na mmụọ na mmadụ adaara ka udo wee dị ugwu bụ nkwanye nkwanye nwa tanye okenye ugwu nke okenye enye nwata ugwu nke mmụọ nye mmadụ ugwu nke mmadụ enyekwanụ mmụọ ugwu nke so jebe ọlụ wee lụzie nnọọ n'ọlụ ugbo mbọsị a ọlụ wee todo faịma na onwe ka anyị abụ alụbazi ọ na-atọzi so nwa afọ a na-akpọ ụkọji ụkọji o wee kpọọ nne si nne bịa ka anyị na fachụpụ a bịa nwata ọ ike mba ka ịda ume adịrọ bịa ka anyị bịa ka anyị lụba ya nwa na-ene anya afụ na oge na ilu na ọ bụ na fa apụlụ n'oge na oge a na ndị mmụọ ya bido pụta ana ndị mmụọ pụta na fa ya igbu fanwa bụ ndị mmadụ maka na igbo sie na onwere onye onu na-eluro n'okwu na okwu adị anọ n'afọ adị njọ ya bụ na igbo nọkọọ na nwata chọọ ikwu okwu enye ohere okwu okwu okenye chọọ ikwu okwu enye ohere okwu okwu igbo adịghị emechi mmadụ ọnụ a maka na mara onye ga-ekwute nke ga-eme ka ọ wee dị mma mana nne na nna egere nwa fa ntị ife a ka a na-emezi oge mmụọ ji ikunye wee pụta wee lue mmụọ wee kunye nyawa wee gbapụ ọsọ mana ụmụnne na nne ya na nna ya fa enwezi ike ịgbapụta ịma na akụkọ ọbụla na onwere nke ya o onye ya elu wee jee kọọ ife ọfụrụ anyway ife a na-ekwe na nke nụwa bụ une une une onye abụ ekwebe egwu nke a une une une so mgbe nwatakịrị gbapụzila ọsọ ọ tụgharịa azụ ọfụ nne ya na nna ya fabụlụzigo ndị nwụrụ anwụ o wee gụba onye ga-akpọbalụ ụmụnne m une une une onye ga-akpọbalụ ụmụnna une une nsi nne ka ị na une une nne m si m kọlịba une une une akọliba akọliba une une akọlibe gbue nne une une une ụkọji gana une une une akọlibe gbue nne une une une mgbe ọ gụsịrị egwu nka ebe o ji ezo ndị mmụọ afụrụma na ọnụ o wee chelu chelu emesịa mgbe oge ndị mmụọ na-elu ndị mmụọ wee fa wee na ọgbaje ebe nne na nne ya dịna oje kpọta efa kpọta efa nne ekunere ọgbaje ebe ụmụnne dịna ọkpọta efa kpọta efa nne ụmụnne ya ekunere o wee gụbakwalụfa onye ga-akpọbalụ ụmụnna unaune une onye ga akpọba ụmụnna une une une nsị nne m ka ị na une une une nsị nna m ka ị na une une nna m asị m kọlịba une une une akọliba akọliba une une akọlibe egbe nne une une nne kọliba akọliba une une akọlibe egbe nna m une une une ụkọji ga une une akọlibe egbe nne une une nne mgbe ọ na-akpọtefa na-akpọtefa na-akpọtefa na-akpọtefa onwere onye kpọtenu chi na-ejikwa na-ejikwa na-ejikwa oge ndị mmụọ ji apụta elugokwa nyanwa bụzi onye ọ dịzilu idisad ife ọ ya emezi maka na ọ bụrụ na ọ bụrụ na ọ rapụrụ fa ndị apụta fegbukwa fegbu tọpụ nyanwa mana nyanwa kwesịrị ịnanụ ka ndị obodo wee mala ife na-eme o wee rapụ ozufa wee naba so mgbe ọ na-ana na-ana na-ana ọ na-alute n'ọkala ezi ebe esizi abata na be ndị mmadụ mana mwute ka dị ya n'obi maka nne na nna ya na ụmụnne ya ọ rapụ n'ugbo o wee tụgharịkwa azụ ọgụmakwa onye ga-akpọbala ụmụnne m une une nne onye ga-akpọbala ụmụnne m une une une nsị nne m ka anyị na une une nne masị m kọlịba une une une akọlịba akọlịba une une akọlịba egbe nne une une une akọlịba akọlịba une une akọlịba egbe nna m une une nne akọlịba akọlịba une une akọlibe egbu efe une une une ụkọchi ga-ana une une une akọlibe egbu efe une une une mgbe ndị bi n'ogbe nụziri ife ọ na-agụ fa gbapụta <clears throat> fabia jubia ifemenu jubia ifemenu ọkọbalụfa kọsịa ndị etie mana ọ ya analụ ka o jee fụ ndị befa ka o olue na na ngwulufa ibefa pụta ka ọ kọkwalụfe ife melụnụ so wee gaba gaba gaba gaba gaba mgbe o ji lukwa na ngwulufa o wee rapụkwa onu e. onye ga-akpọbalụ ụmụnne m une une nne onye ga-akpọbalụ ụmụnna m une une nne nsị nne m ka ị na une une nne masị m kọlịba une une nne nsị nna m ka ị na une une nna m asị m kọlịba une une akọlịba akọlịba une une akọlibe egwe nne m une une nne nsị nna m ka ị na une une akọlibe egbe m une une nsị fakaina une une akọlibe egbe fa une une nne ụkọchi gana une une akọlibe egbe fa une une une mgbe ọ gụsizila egwu nke a maka ifi na ebe o si bịa eteka o wee daa onyenwe adazia ofenta so ndị ndị befa wee bịa kpọzie tizie mkpu ndị mmadụ agbakọtabazia agbakọtabazia ewee febia mmiri febia mmiri febia mmiri febia mmiri o wee mesie o wee kunite o bịa kọba alụfa kọba alụfa kọba alụfa atụbazie alụ ka e ka anyị esi je ka eji ebunata ozu fa maka na ekwesị ka ịbụnata ozu fabia nie ndị ụmụnna abịa tụbazie ịlụ ewee bịa asị mana ọ bụrụ onye nwaka ụta dị ịlụ maka na agwa ntị ọ bụọ na ntị anụrụ na egbuli isi egbulu ntị ọ dị ka ife anyị bido etu a si bido tata mgbọsi nwa oru mata ya eze mgbọsị afọ ka ọ ga-ana soso osisi mana a na-egbu e, ọkwụlụ obodo niile na-eme ọfụma n'ụwa atata mba niile na-eme ọfụma n'ụwa atata fa niile ji omenani fa omenani ndị na-echebe fa obodo niile na-eme ọfụma n'ụwa atata maọbụ jamini maọbụ itali maọbụ spenụ maọbụ uk maọbụ us ebe ndị ọcha ga kwaba abilu fabi ebe a mana omenala nwa bekee ka fa na-eme maọbụ china maọbụ japan maọbụzi india nke nyaa n'ezianụ india nke nyaa nezianụ india nke nyaa ndị agụụ na-agụgbu ndị na-esi sọsọ isi nezianụ india nke nyaa lugbulu onwe fa biko oke kịta ịchọ ọda plastik a itinye ịchọ ọnya na india nweta femele ya ọ bụ na adụ ọdịnarị tutpik nkịtị ka india na-eme fa na-emepụta ọfụma o onye isi fa mahatma gandhi maka na obodo ọbụla ga-enwelili onye fụlụ obodo ya n'anya karịa onwe ya nwa ga-eji ndụ atụchacha ọ bụrụ onye ga-abụ nsogbu pụta echi ọtụghalị egwu ọ na-agba ọ bụrụ onye ga-abụ nsogbu pụta echi ọ tụgharịa ọ na-agba ọ onye nwana ya afụ n'obodo ya n'anya nwere ike iji ndụ ya nwa wee chụọ àjà ya obodo ya mma etu a ọ dị n'obodo niile na-eme ọfụma mmadụ ga-ama na ya bụ mmadụ Nwalee ebe mmekọ na nwa mmụọ lụrụ mmanụ oge o ji na-akọ ọlụ ugbo na oge nyanwa ga-eji na-elugo ọna Indira Gandhi gụrụ akwụkwọ na UK Oxford University upolia nwanne his her bụ gịnị Mahatma Gandhi gụrụ akwụkwọ nwa bekee ọlọ ya ka ọ bụ ya ka ọ bụ mana mgbe ọ chọpụtara ụgha na ka obodo ya ga-esi wee dị mma maka na nwa bekee melụfe ife fa na pakistan bụ ofu obodo ekewalilukwa ekewalikwa gwafa na chi niile fa na-efe abụrụ chi were egbe gbanie enu gwafafa welu chukwu ndị ọcha mana mgbe nyanwa chọpụtalụ na esi ụzọ a na-aga n'obodo e nwere ebe o ji azụ aga anọ mmadụ ga-etogharị wee mee ka obodo ya e wee nwee ọbụrụ ka wee ọbụrụ maka taa ka a na-ekwu na echi oyipụ ife niile oyi mmalụzi asọ kaliko were ụkwụ na-aga wee zibe ndị befe ozi ọma bribe niile enyere ya nwe ife niile onwero nke ọ kweta emechaa gbagbuo enyi ọnwụwa mana ọnwụ ọnwụ bụ obodo ya e ka ọ balụ n'ebe ndị a nọ taa na japan nke nyaa japan ịma ifefa na amerịka galụ ma hiroshima nagasaki onwere ụdị ife a na-afụrụ onwere ụdị ife amerịka na-emerụ japan ka o wee meghee ụzọ ka a na-ebubata ngwa afịa dị iche iche emechaa afọ welu uche fa mee ife ọdịlụfa mma nee china nee china ya bụ na ụfụ anyị na-ekwu anyị ọbụrụ ka e wee data ego na a ga na-ekwu e ka ndị nke anyị wee malụ maka na ndị nke anyị jee gụọ akwụkwọ gụchaa akwụkwọ fapụ afọ esolu nwa bekee dina na bed fadine na ara na akwa nwa bekee fa analie gịnị ka fa na-eme fa ewelu mkpụrụ obi ndị nke fa tii onwere onye na-eche ka ọ dịla anyị mma onwere na onye na-eche kedu ọbụla ọnwụ ka anya ya anwụ nya nwụọ ọnwụ adịla obodo ya mma onwere onye na-asị ụmụnne m oge elugokwanụ mgbe anyị ga-ana onye ọbụla zaa afịa ka nkụ dị n'obodo anyị nkụ dị na mba anyị elu mba anyị nne tata mụ na gị na-ekwu nwanne anyị nwoke si na ya na-achị obodo anyị trump akpọghị gị ọjọọ amerịka amerịka na uk adịrọ mma fa na-ese okwu mana olue ka ife wee dịrị nwa bekee nwa ịfụkwana na fa na na nwunye tupu trump akpọ buhari ka ọ jee amerịka o bụ ụzọ kpọọ ya na theresa may nọkọ na amerịka ife niile na-eselụfata dozie ya dozisie anya kpakwa nkata maka fam amerịka ma nọ uk nwe naijiria akọwa ifefa nwekwa ifefa chọkwa ịdị na-anapụtakwa from naijiria fa wekwala anyị wekwala anyị etu esi eyuzu anyị wee wee maka na ife a si di na nwunye na-eso okwu gị etikwa n'ọnụ na mgbe fa edofe ido fawelu naijiria dokwa Theresa May nata oluechi akpọ Buhari Buhari elue ife a na-akọ kịta bụ ma osikapa ma binso ma osia ma osiria ka ife niile anyị na-eli si Amerịka na-abịa ana onwere ofu n'ime bụ ezigbo nri onwero nke na-enye ndụ onya ka eji buye agha akwụkwọ a mgbala ọkụ taa ọya ka eji akwụkwọ anyị ọkụ taa maka na nwa bekee ma na akwụkwọ a na onwere ụlọ ọba onwere ife nyanwa ji ya eme n'obodo m nọ na afa alekpọrọ ụlọ ụka niile welie wee kọnvaticha ya to flat sọsọ ụlọ ụka dị n'obu ka a n'obodo maka na ọ ya abụlili kristian society na ofu ụlọ ụka ya dị n'obodo mana majority of unu ka niile elekpolia ndị dị ka m sef ji ego eji egolu ụlọ kọvatị anụ ticha anya tenant na-anala ego na-akwụ mụlụmụlụ ee eh? onye aghọle ka agba ndị be anyị na-ebugharị akwụkwọ ịjụ onye be anyị ka e ka ọ dị am highly favored ọ ife ajụ gị is that the answer to the question how are you? am highly favored is that the answer to are you brain dead a na-akọnye na a na-akọnanị sọsọ ife ya amụta bụ ịsaịtịlị jekwa n'ebe nwa jekwa na na detronomi nke nwa jekwa na you don't even bloody know ife eke bụ gịnị bụ oyesef kpogodu nne nne nọ na vileji kpọọ nna anyị nọ na vileji jụọ anya kedu ife onye bụ ọmarọ mana bifeyi ịmala ife na-eme ya ịnwa maka abraham isaac and jacob ọ na-amụrụ ma pantefa na-esi isi ọ na-amụrụ ma fa na-efichakwa ike fe chef sef ndị alụ ndị niile amalugo na fa ga-ana ndị niile anago even ma latin american sef fa anakwugo gịnị ka strateji ndị a ji nọ na kasino kasino ka nọ wee na-akpali ego bikos ọ bụrụ na ị chọọ ịdị adresị nsogbu gị na nwa bekee nsogbu gị na nwa bekee is all about strategy kedu ife ị ga-eji wee na-ewepụta ego nke gị nwa it boils down to nothing if you can bring yourself on, a, on give yourself that economic standard standing you have a say you have a say kwilikwili akara ọmama kedu ife ọ bụ aka ị ga na-eme in order to balance this to leverage this situation because we can't stay like this forever. a na-ebubatala gbana, a na-ebubatala ya kedu ọgwụ dị iche iche ndị be anyị na-akụsị kịta ke nke a na-akpọ kedụzi ife a na-akpọ dị ọdawa na ya bụ onye sesia ọkwụrụ ọtọ bụrụ ala ozugbo ozugbo ee mmiri mmiri onye chọpụta na obulu na-agba how we can destroy ourselves onye bụlụ ụka bịa obulu na-agba ị gaa n'ebe m si bịa na ngwulube nna m anyị ilu nearly 20 pastors 20 bloody pastors ọ ga-akarụlụ anyị ga-ana ọ ga-akarụlụ anyị ga-ana from St. Amos. to st stephen from anglican to catholic to cherubim to odozi obodo to mountain of fire to deeper life to to to a agufon so the only thing we want to the, we, the only ọbọdụ nke anyị the only investment the only future the only plan I nwere for our children is, is church nothing else. that's why akụkọ a ji wee dabata na nwatakịrị si nne ya na nna ya ka anyị e na-afajụ mwa abịa gbubepụfe isi because onye ọkụkụ ntị ike ya anụ ife na mmiri ọkụ na ite mmiri ọkụ because onwere hope onwere hope onwe anyị enwe ezi olileanya so ka mma na ọtụtụ ụmụaka anyị na-amụ bụ ndị a na-ebugharị akwụkwọ afasị na akwụkwọ nsọ they matter as well stop giving birth to these children oh. mana fa ghọtara they don't know famaro ife na-eme in the next 20 years ike fama nne ya ana igbo niile elepịasị gị eto ndị ji ego including ndị dị ka m sef so ndị a na-ebugharị baịbụl agụụ na-agụgbufa agụ niile asagofe isi 20 years ihe akọrọ ji ihe akọrọ ede ihe nwere nkwụ ihe esi na ya wee weta mmanụ akwụ ihe nwere anị ya akụ ya ụgụ ihe ego green ego ihe ego kerenkrom ego ihe ego akpụ ego ihe ego gara ego kedu ọlụ oyibo ị na-alụ ego one ka a ya akwụ gị ihe ejigo all these things so nọọ mgbe ndị be anyị ga-eji wee teta n'ụla mana a na akụ n'enufe a na-akọ naanị onye ka anyị ji na-agụlụfe egwu a onye ga-akpọlụ ụmụnne nne nne nne onye ga-akpọlụ ụmụnna une une une nsi nne ka anyị na une une une m kọlịba une une une akọliba akọliba une une une akọliba egbe nne une une une ụkọji ngozi anakwanụ ụkọji <laughs> ga na! une une akọliba egbe nna une une une onye ga ụmụ ụmụnne une une une okwu ka anyị ga-ekwu ekwu ka anyị ga-ekwu ọ nwere ife ọzọ ka anyị jụọ n'oge ụmụnne m ụmụ igbo ndị mfụ n'anya ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m arụ unu bụ arụ m ọbala dị m na arụ bụ nke ọnwụ ebe a na-eje eteka mana ebe a na-eje dị nsọ ofu ife a bụ ife igbo kwela ya na nkwa a m ebe unu anọ na ya adịla unu mma tata bụ eke tata bụ eke ọnwa ka ife nke eke na ikuku nke eke wee ketala unu ndụ ketala unu ndụ bụ ndụ ketala unu ife enwe ketala unu ife elili ma nke kasị nke ketala unu nghọta nke pụrụ iche maka na site tata gaba n'odogo anya na ndị ọbụla nga na-afụ na platfọm ndị taa bụ ndị dị nkwadobe ndị nwe ebe a na-aga ọ bụ ọzi ụgbọ onye ọbụla anyị achọrọ ụgbọ onye ọbụla maka na. nwata ọbụla nwere ebe kwesịrị ọ ga nwere ọnọdụ ọ ga-anọ a na-etolu ife etolu a na-etozu ife etozu anyị ga-etozu ụmụnne m a sị m unu bụ ụmụ nwoke ọkala na ike nga unu ga-ebinye lota na ebe ị nọ ebe afọ ka ike nga anyị nọ lụta na ịkwụla ọtọ ike nga ya akwụla ọtọ ịmada afọ na na ike nga ya amada afọ na-eneghị esi na ihe ekwere ekwe ikenga ya asị na ihe ekwere ekwe mana o nwere iwu ikenga nyere iji nwa nwana ikenga bụ iwu mmụwanye maka ndị na-aghọtara na nwa bekee wepụtala akụ na akụ ife ọbụla enwere enwe nwere iwu na-edebie akụ gwa na ya dị ka ọkụkọ ọ bụrụ na ya ọkụkọ nne ọkụkọ ilie nne lie akwụ ya lie ụmụ ọgwụgwọ mana ọka mma na ịrapụ nne ọkụkọ ka o yie akwa elikwana akwụ ya ka ọ ga-abụ mgbe ọzọ oge oyikwa akwa lue ka anyanwa bụ nne na-eyi ka akwa ya na-eyikwa ka ọkụkụ nke ọ mụtara amụta na-eyikwa nne na-eyi nwa ya na-eyi ịfụ ka akụ si amụwanye ọnya ka ikenga ji gwa anyị si na enwere ikenga nwa onye mgbe nwata ka na-achọ ka ọ ya ara ọ ga-afọ abụrụ mgbe a na-eli akụ eli nke afọ mgbe a na-akpa akụ akpa ife niile nwere oge akpa edebe dị iche na akpa esesa ka anyị mụta akpa edebe ka ụmụada ụmụada igbo ụmụ ọkpụ na igbo nọkwa n'ebe a anụmasị ka anyị ghọta ife anyị bụ na anyị bụ adaakụ anyị bụ ya bụ ọkụkọ a na-ekwu anyị bụ ọkụkụ ndebe anyị bụ ndị na-eweta mmụọ anyị ọnya ka eke chukwu bụ nwanyị ji bụla eke onye nwelụnụ na eke maka na onwelụ maka na onye abụ ada onye abụ akụ na onwe anyị bụ akụ na onwe anyị anyị bụ ọkpụ igbo aha na igbo ga-adị igbo gwee dị anyị bụ ike kwọ ike nganazụ anyị ga-ama ife anyị bụ anyị ga-ama ndị anyị bụ anyị ga-aghọta onwe anyị anyị ga-adị uchu anyị abụrụ ndị a na-enye enye anyị abụrụ ndị a na-enye enye anyị bụ ndị na-emepụta ife na-emepụta akụ a sị m na ọ ga-adịla anyị mma ọya nyanya ọtụtụ ife ndị a niile na-esitekwa na agwa na aja agwa na amali ife maka na mmadụ mali ife mmadụ nwee amamife ọghọta ife oge eli ga-adị ya mma n'arụ mmadụ nwee amamife ọghọta na onwero ife dị iche na nni na ọgwụ ọgwụ nke ga-egbu egbu na ọgwụ nke ga-aza azụ kedu mgbe anyị ga-eji weli nke ọ bụla ọgwụ nke ga-egbu anyị kedu mgbe anyị ga-eji wee li nke ọ ọgwụ nke ya egbu anyị egbu maọbụ nke ya azụ anyị azụ ka anyị ghọta na anyị na okike bụ ofu ka anyị ghọta na ife ga-egbu anyị na anyị na ya bụ ofu ka anyị ghọta na mmiri ada eli mmiri ibie ka anyị ghọta na ọkụ ada agba ọkụ ibie na ụjọ adịrọ na ọnwa adịrọ na o nwere ife a na-atụ egwu anyị bụ mmụọ afọ na mmadụ atụ mma ewu asị m ya dịkwala unu ebe unu anọ na debe n'iwu ikenga debe n'iwu ojemba ojemba enwelo dịkwa n'uchu sawekwa n'anya wekwa na amamife dịkwanụ nke ya bụ nri nke ndụ ṅụkwanụ mmiri ya bụ ife ọṅụṅụ nke ya bụ ife ọṅụṅụ nke ndụ na-elikwa na nke ya egbu anyị egbu ka anyị welee echiche anyị ji bulu ụmụ igbo wee debe onwe anyị maka na anyị ga-amụchi echi anyị amụtala amụta anyị esorozụa ndị na-anọ wee mepụta afa mmadụ maka na ọ bụ na anyị emere onwero ndị ọzọ ga-eme maka na ọtụtụ ụmụnne anyị ejifa na nga nga na ọbụla isi ejifa na nga nga na mmụọ ekwuchila mmụọ fi ekwuchi ka anyị na-ekpekwanụ na-ekenekwanụ na-ajụkwa ogu na fa ga-amụ ụzọ fa asị ndị Igbo wee napụta n'oge tupu ife ememe n'afa asị m ka chifokwala unu ka ọ dịkwala unu mma anyị ga-afụkwa n'izu ọzọ ka ọ dịkwa ụmụnne m udo dịla ndị mfụ n'anya nke dị egwu ee daalụ na ụmụnne m onye ga-akpọ balụ ụmụnne m nne nne nne onye ga-akpọ balụ ụmụnna une une une nsi nne m ka ị na une une nne m asị m kọlịba une une une akọlịba akọlịba kachifo